AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo ebiala n'ụbọchị taa ana m ekele gị nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na-asị ka ọ gaziere gị ka ọ gaziere m ka ọ gaziere anyị niile anyị abịala ileba anya n'isiokwu nke ụbọchị taa na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị bụ nke na-asị ọgba aghara n'ebe niile nke anyị nwetara onwe anyị ma ọ bụrụ na anyị enweghị ịhụnanya a na-aga n'iru ime ka o anyị anya sị ka anyị kpọọ mkpa hụ na anyị na-alụ ọlụ ọma n'agbanyeghị ihe onye nke ọzọ na-eme ihe onye ahụ na-eme abụghị ihe dịrị m ihe dịrị m bụ ige ntị ịnata ndụmọdụ nke onye nwe anyị nke si m gaa n'iru na-eme ihe ọma na-alụ ọlụ ọma nye onye agbata obi m na-alụ ọlụ ọma nye ọka nke onye mụ na ya nọ n'otu okwukwe lee anya ọ bụrụ na anyị emeghị nke a ga-enwe ọgba aghara n'etiti anyị n'ebe ọ bụla anyị nwetara onwe anyị a ga-enwe ọgba aghara mgbe e nwere ọgba aghara kedu maka ndị na-abụghị ndị okwukwe anyị olee ụdị anya ha ga na-eji ahụ anyị olee ụdị mmadụ a ga-asị na mbọ ọ bụ ya na-eme ụfọdụ n'ime anyị anyị anaghị enwe nkwuwa okwu ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị galecia isi ise amaokwu nke iri na ise ndị galecia isi ise amaokwu nke iri na ise ọ sị ma ọ bụrụ na unu atarịta ibe unu arụ ripịakwa ibe unu lezienụ anya ka unu ghara ikpochapụrịta onwe unu ọ bụrụ na anyị na-atapịa onye ọ bụla nke bịara n'ụzọ anyị n'ihi na ịhụnanya adịghị ọ bụ naanị nke mere bụ nke ka mma a na-adọ anyị aka na ntị kpachapụ anya ka anyị ghara iripịa onwe anyị dịka pọl na-adọ anyị aka na ntị na akwụkwọ ndị galecia isi ise amaokwu nke iri na ise mgbe anyị na-enweghị nlekere anya mgbe anyị na-emeghị ihe chineke si anyị mee ọgba aghara na-adị mgbe ọgba aghara dị ekwue okwu ọjọọ mgbe a na-ekwu okwu ọjọọ n'ụzọ dị otu a ọ dị otu m ga-esi gwa gị okwu ọ ga amasị gị ọ dị otu m ga-esi gwa onye ọzọ okwu ọ ga amasị ya mgbe m ga-agwa onye ahụ ụdị okwu ahụ nke ga-egbu ya akụm n'obi mgbe ọ bụla o chetara ya obi ga adị ya mma gịnị ka ị chere nke a na-akpata n'ihi ịhụnanya a na-adịghị n'etiti anyị otu onye nwere ike ịga si biko ihe ọ bụla ọ ga-efu m wepụrụ m ndụ onye ego ole ka ị chọrọ ka m nye gị achọghị m ka ihe gazie n'ezinụlọ a mechiere m ezinụlọ a ọ mabeghị onye mbụ m ga-ezi ya ihe mụ na ya mechaa ya ya mara n'ezie na mmadụ ka ibe ya gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ahụ anyị egbuorola onye iro okpo n'ime ndụ anyị onye iro ga nwere ike ịnọ n'otu akụkụ na-akwa anyị ọkụ n'ukwu emejupụta anyị n'obi ilu eme ka anyị ghara inwe obi nke mgbaghara anyị etinye aka n'ụzọ dị iche iche bụ ihe ọjọọ ma mgbe anyị na-eme ihe ndị a ka m gosi ya ọ ga-ahụ ọkwa ezinụlọ a ọ bụ na mmechighị ya ya mara gị onye mụ na ya na-atụgharị uche olee uru ọ bara na ụbọchị niile anyị na-achị akwụkwọ nsọ aga ụlọ ụka olee uru ọ bara na ndị mmadụ na-ahụ anyị dịka ndị na-efe Chineke olee uru ọ bara na anyị na-ekwu ọzọ na-eme ọzọ mgbe ọ dabara otu a gaahụ na ọbụna n'ụlọ nsọ nke Chineke udo anaghị adị ọ bụ ihe ndị a na-akpata agwọwa ọgwụ n'ime ụlọ nsọ nke Chineke mgbe a malitere emenwe ihe ndị dị otu a gaahụ na ebube Chineke ga-arapụ ọbụna ọgbakọ dị otu ahụ mgbe ndị na-efe ofufe ebe ahụrụ na ọ dịkwa ihe na-erute ha n'aka na ọ dịkwa ikike nke si n'ebe chineke dị na-asọfetara ha gaa hụ onye a ụlọ ụka na-ada adị adao ndị na-efe ofufe ebe ahụ a na-agba asị achọ ebe a ga-egbo mkpa ha achọ ebe a ga-anụ ekpere ha achọ ebe a ga-ezi ha otu esi ekpe ekpere gị onye mụ na ya na-atụgharị uche ihe ize ndụ dị n'ihe ndị a ọ bụ ya ka o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga na-enyocha onwe anyị ụbọchị niile arịọ chineke ikike nke ịhụnanya arịọ chineke si ọ dị otu ọ bụla anyị si meghee n'ụbọchị taa onye nwe anyị biko mgbe ọlụ n'ime ndụ anyị ma hichapụ ngahie niile anyị dị ka m na-eme ka anyị mata na ọ dị mkpa ma ọ bụrụ na anyị ga-abụ ndị ga na-eche onwe anyị n'iru chineke ụbọchị niile ịhụnanya a na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche bụ ịhụnanya nke chineke ịhụnanya na-abụghị ịhụnanya nke mmadụ n'ihi na ịhụnanya nke eji kee anyị nwere ebe ọ na-agadebe ma ịhụnanya nke chineke dị n'ime m kama ekwesịrị m iwuli elu ekwesịrị m itinye ya n'ọlụ ọ bụrụ na ewulite ihe ndị a ọ bụrụ na ịhụnanya a agbaghị mgbọrọgwụ n'ime m ọ gbaghị mgbọrọgwụ n'ime gị ọ bụ ya na-edubara anyị na mgbasasị na ọgba aghara adịghị n'otu abata ejighị mmadụ kpọrọ ihe abata anyị ebido chụwa ya n'ụzọ niile ịhụ na onye ahụ na-anọchi ụzọ na-ewepụrụ ya n'ihi gịnị ịhụnanya adịghị biko arịrịọ ka m na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị nwee mkpachapụ anya so ụzọ nke chineke gee ntị dịka emere ka anyị mata si na anyị ekwesịghị ịbụ ndị na-atarịta ibe anyị arụ na ọ ga-eweta mgbasasị na ọ bụrụ na mgbasasị a nọgide n'ime anyị anyị pụrụ iripịa onwe anyị ndị kpọrọ onwe ha ndị nke chineke ka anyị gee ntị n'ụbọchị taa ọ ga-adịrị gị na mma ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọọrọ nwanne gị nwaanyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at at yaho maọbụ ọ at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m mara na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ka anyị nọ nwayọọ, mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen E ngọzierunu chika ike na ndụ dịrị m nwachukwu na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị nke taa abụ nke na-ewuli mmụọ anyị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi chinenye chukwu na-enye arụkwe nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ihe gara gị nke ọma gị onye ọma na-ege m ntị ugbu a chineke nyekwala anyị ohere ọzọ ịnụ n'okwu ya ma tupu anyị agawa n'ihu n'ime nke a ka anyị kpee ekpere ekele na otuto dịrị gị gị onye kachasị ihe niile elu nna nke na-adị ruo mgbe ebighị ebi imeela n'ihi ịdị mma gị nye anyị ị na-agbaghara anyị mmehie ị na-anapụta anyị n'aka ihe ize ndụ niile ị na-azụkwa anyị nri ụbọchị niile nara ekele na otuto anyị n'oge nke a dịka anyị na-aga ịnụ okwu gị nye anyị mmụọ gị ịghọta okwu gị ma bie ndụ dị ka ị na-achọ n'aha jizọs bụ onye nwe anyị emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị ikpe isi iri na asaa amaokwu nke isii ndị ikpe isi iri na asaa amaokwu nke isii ọ si otu a ma mgbe ahụ eze adịghị n'izrel onye ọbụla na-eme ihe ziri ezi n'anya ya ma mgbe ahụ eze adịghị n'Izrel onye ọbụla na-eme ihe ziri ezi n'anya ya isiokwu anyị taa bụ si na mmeri baa na agba nke ọchịchịrị si na mmeri baa na agba nke ọchịchịrị dịka anyị na-elenye anya n'ụbọchị gara aga gbasara akụkọ na ihe ndị mere eme anyị hụrụ na Izrel bidoro na agba dị mma Chineke duru nna ha ochie kwe ha nkwa na-agbanyeghị isi ike niile ya emezuo nkwa ahụ niile mee ka obodo Izrel bịa biri n'ala ahụ ekwere na nkwa nke jupụtara n'igurube na mmanụ aṅụ n'oge a anyị na-ekwu okwu ya Izrel eleela ndị ọzọ ndị gbara ha gburugburu anya ha na-akọ na uche ha wee gaa n'ebe ihe ndị a niile dị ha na-elefu anya na Chineke nke kere eluigwe n'ụwa onye nke hiwere ha onye nke na-enyekwa ha mmeri niile ha si Chineke anyị chọrọ ka ị anyị eze ka anyị dị dịka ndị ọzọ ha echefuo na Chineke na-anọnyere ha mgbe niile na-edu ha na-aga n'agha na-enye ha mmeri na-arọpụta onye ọ ọbụla ka e ga-eduru ha gaa ha enweta mmeri mana ihe ndị ọzọ niile Chineke si na-edu ha adịghịzi ha mma ha achọ ị na-agazi n'ụzọ nke aka ha mana tupu ha baa na agba nke imere ha eze dịka anyị si were n'ihe ọgụgụ n'akwụkwọ ndị ikpe isi iri na asaa amaokwu nke isii izrel na-eme otu ọ sọrọ ha ha na-enupụrụ chineke isi ha chọkwaghị ịnụ okwu onye amụma ma ọ bụ okwu onye chineke si ga-agwa ha ihe dị otu a mgbe ha ji mee ya chọọ eze chineke hiwere ha eze eze nke mbụ ha nwere bụ sọl mana sọl anọghị ọdụ oche ọchịchị ya enufuru chineke isi mgbe o nufuru isi nke mbụ nufu isi nke abụọ chineke si ya ee e, ị gakwaghị ịchị otu ahụ ị gaghị ịchịkwa ọchịchị agawa n'ihu chineke wee nafu ya ọchịchị nafu ya na agbụrụ ya nafu ya n'ezi ya gaa were ya nye david david wee chi ya n'agbanyeghị mmehie david david na-enwe obi umeala isi chineke agbaghara m n'ihi na emejọọla m agakwa m ime ya ọzọ ụdịrị mmụọ a adịghị n'ime sọl david chịchaa n'ihi otu o si na-asọfuru chineke na-akwanyere chineke ugwu ya enwee ihu ọma na nwa ya bụ solomon nọchiri n'oche ọchịchị mana solomon ejechaghị ije n'ụzọ chineke dịka nna ya david si n'ihi nkwa n'ịhụnanya chineke nye david ya sị ya solomon aga m eke alaeze abụọ ma ị fụọ mgbe nwa gị ga-abata n'ihi david aga m eme ka alaeze fọtụrụ agbụrụ david mgbe chineke ji bịa mee ya otu a dịka o kwuru na nkwa rehoboam nwa solomon nara ọchịchị jeroboam mere ka ọchịchị gbaa abụọ n'izrel n'ihi mgbe ha si rehoboam mee ka ihe dịtụrụ anyị mfe rehoboam si ee e, enwe m si ike ime ka ihe dị mfe kama aga m ime ka ihe siere unu ike ha si ngwa ebe ọ bụ otu a ka okwu gị si daa onye ọbụla laa na nke ya n'ala izrel otu a ka ọchịchị eze si gaa rehoboam jee mee mmehie meere ndị izrel chi kpọrọ ha ihe ihe ndị ọzọ nufu isi n'ụzọ chineke rehoboam nwa solomon nọ na-achị enwe eze abụọ n'ala israel mana otu ihe mwute dị n'eze ndị a niile bụ aha chịrụghị chiba israel na ndụ na ezi omume eze ọbụla bịara na-edu israel baa n'ime mmehie karịa eze nke ochie otu akụ ụmụ israel si nọọ n'ahụhụ si na mgbe rue na mgbe dịka anyị na-elenye anya n'ọnọdụ a anyị nwere ihe mmụta dị iche iche anyị kwesịrị ịmụta ọka nke n'oge a ndị ọchịchị ndị a na-achị nke mbụ bụ na ndị ọchịchị Izrel abụghị site n'ebumnobi Chineke ọ bụ dịka nhọrọ Izrel si dị gị onye na-ege m ntị n'oge a elee ihe Chineke na-akwadoro gị elee ihe ị na-amụta n'akwụkwọ nsọ ị na-agụ mgbe niile elee ihe na-abụkwanụ nhọrọ gị na ebumnobi gị n'ihi ọ bụ ụzọ ihe abụọ ịgụ akwụkwọ nsọ ịghọta akwụkwọ nsọ na inwe nhọrọ inwe nhọrọ nwere otu olu nye akwụkwọ nsọ na ịgụcha gị inwe nhọrọ na-agbasaghị akwụkwọ nsọ nke ya n'ụwa nwere otu olu nke na-enufuru chineke isi n'ihi izrel machara ihe ndị a niile ha nufu isi ọbụna dị rehoboam onye nke mere ka izrel dọwa abụọ na agba nke ya mgbe a bịara sị ya nna gị mere ka ihe siere anyị ike ọ bụrụ na ọ sị ha unu gbaghara unu nwee ndidi aga m ime ka ihe ndị a dị mfe Izrel aka dị n'otu n'agbanyeghị na Chineke kwuola ya na amụma ọ bụ na nhọrọ ya n'ihi na amụma ọ bụla e kwuru n'akwụkwọ nsọ nke nwere ihe nhụkọ ọjọọ nye mmadụ ihe Chineke ji mee ya otu ahụ bụ ka mmadụ nwee ike gbanarị ihe nhụkọ ọjọọ ahụ site n'ịga n'ụzọ dị mma mgbe ahụ ndị okenye gwara ya sị gwa ha anụna m ihu unu kwuru aga m ime ka ọ dị mfe ọ bụrụ ihe o gere ndị okenye ntị ntaramahụhụ na ịdọwa isrel abụọ agaghị efuta ya n'aka otu aka ahụ ka ọ dị nye anyị Jizọs na-aga ịbịa ọzọ ọtụtụ n'ime anyị anaghị ekwenye n'agbanye ugboole a na-ekwu ya n'agbanye na anyị na-agụta ya n'akwụkwọ nsọ anyị na-agakwa n'ihu na-eme ihe ọjọọ ndị dị iche iche na-akpa agwa ọjọọ ndị dị iche iche na-enwe nhọrọ ọjọọ ndị dị iche iche mana ihe e dere n'akwụkwọ nsọ na-emezu ọrụ ya bụ ihe anyị na-elenye anya n'ụbọchị ndị a ọ bụkwa ya bụ ihe anyị na-amụ ka anyị jiri ihe mere n'oge ochie mụta ihe akụkọ na ihe ndị mere eme ihe niile anyị hụrụ gbasara Izrel n'ụbọchị taa ọka nke Izrel ịdọwa abụọ enyere Rehoboam na Jeroboam bụ ihe mere eme ihe ọ bụla akwụkwọ nsọ dịkwara gbasara ndụ anyị taa ga-eme dịka amụma si dị ka anyị hụdata isi kpee ekpere nna anyị nke eluigwe ọ dị anyị mkpa ịghọta okwu nke amụma ọ dịkwa na anyị mkpa karịchaa inwe ezi nhọrọ nyere anyị aka ime nke a n'aha Jizọs bụ onye nwe anyị ezi enyi m ọma na-ege ntị ka anyị were ohere a kelee nwa Chineke tere mmanụ onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ụmụ nke pụrụ gị n'ahụ ka mmụọ nsọ chineke dakwasị gị imeela onye mgbasa ozi na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa ezi enyi ka anyị werekwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa unu emeela ekpere anyị bụ ka ịhụnanya Chineke nọnyere unu ma nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka Chineke nọnyere mmadụ niile gị onye gere ege ma ndị kwupụtara nọ ka ịhụnanya Chineke bara anyị n'ụlọ ụba n'aha Jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na-ega mmụ akwụkwọ nsọ Chineke detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere anyị niile n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo